ndị hụla ya ma na-ege m ntị kedu ka ị mere kedu ka ekesa anyanwụ kedu kwanụ ka mbazụ si egwu ji eji m n'aka na ọ na-aga nke ọma ma ọ mụrụ na ya aga nke ọma nwee ndị ọ bụ nwa mgbe nta ya bụ ihe dị ọkụ ga-ajụ oyi afọ mbụ ọmalịcha ala igbo eleghị anya ụmụ onye jụrụ m ajụjụ si m kedu ka o si wee na-ajụ onye nyere ya mkpụrụ anyụ mmiri a egwusi ka ọ bụ anyụ mmiri watamelon ihe a ka egwusi mm. m na watamelon Mm. na anaghị enyegodu m nke aka pempe ma onye m mkpụrụ ya ka njeduo m mm. wee wenatazie ya gịnị jikọtara egusi na anyụ mmiri n'ihe onyonyo m ga-egosi gị ihe mere o jiri wee jụọ ya bụ ajụjụ ya bụ sonyere m ka m kọwara gị ihe mere o ji jụọ onye ma ọ bụ egusi bụ ihe a ka ọ bụ anyụ mmiri etu a ka mkpụrụ ha abụọ si adị nke dị n'aka ekpe bụ mkpụrụ anyụ mmiri ebe nke dị n'aka nri bụ mkpụrụ egusi etu a ka akụ ha abụọ si adị akụ ha abụọ yiri akụ nke dị n'aka ekpe bụ akụ anyụ mmiri ebe akụ nke dị n'aka nri bụ akụ egusi nke anọ a bụ etu mkpụrụ anyụ mmiri si adị ma ọ bụrụ ma ọ na-amịlite oge ọka dị obere etu a ka o si adị nke anọ a bụzi mkpụrụ egusi ma ọ bụ na egusi na-amịkwu etu akwa ka o si adị ifu na ha abụọ yiri ọfụma ọfụma ifugo ihe mere o ji jụọ ya bụ ọwụ na ịma hụ inwe ike iwe na nke a bụ nke a ọ bụrụ na isi anyụ mmiri buo etu a ka o si adị o buo ibu na eke akụ ya dị na eke isi yara efuru ya ọ bụ n'oge nke egusi na eke egusi si adị akụ ya na ihe niile mana ele ya ọ bụ na ịmaghị ya inwe ike isi na anyụ mmiri bụ egusi ịwapa ha na ihe onyonyo gosiri etu egusi si adị nke a bụ ugbo egusi ka anyị nọ ugbu a ịwọpa ngwa kirie ya na eke o si dị ebe nke kịta anyị nọ bụ ugbo anyụ mmiri ka anyị nọ kịta na ka ọ na-agụ ya ya bụ ọ bụ na ị na-eso ebrom ya afụma oge mmere ihe onyonyo anụnwa fugo ihe dị iche anyụ mmiri na egusi na-eleghị anya ha na-abụghịkwara ọfụma ọfụma daalụ maka isonyere m n'ihe onyonyo anụ a ana m atụ anya na ị ga-esekwa m n'ihe onyonyo ndị ọzọ na-abịanụ ka emesịa anụ